must you be against them if you are not with them i am asking you eh if you are not with them then you you you are you are against them what if you are not with them and you stay on your own will anybody beat you onwere onye ya etighị ife eh onwere onye ya ife na ọ bụrụ na ị with them and ị nọnyere onwe you must prove to be against them ka i wee gosi them mmadụ na gụnụ mere eh kpọọ nụ jee paakị nye ya advice and i believe n'owurugo advice ahụ enyere ya for ndị na-asị onye nnewu be jee paak has proven not to be onye nnewi and i cannot force him to be onye nnewi and onye ụkpọkọ ọwụ onye ụkpọkọ ọwụ but uh, amishi ee eh, orifite ishi ụgbọ na ụmụ obodo niile ahụ anyị na-akpọ ha ndị nnewi na-akpọ ha nwanne anyị mana o nweziri ụdị agwa e ya akpa anyị agụla onwe anyị gbaa ihe onye be anyị yes I agụrụ onwe anyị gwarụ n'ihu onye be anyị i gave somebody an advice na facebook ọ blọkụọ m ka iwe mara na ife ebidoro today this thing ebidoro today and my spirit eh ọkwa ma this kind of betrayal because na ma perhaps let me say because na ma experience get one or two places i must not be a good somebody but for the fact that na mụ na gị owu friend and I, I have been good to you ọ bụrụ na onwe ka mụ na gị si wee nwee misunderstanding jebela onwe gị you don't need to come back and join the people who I have never been good to to destroy me it is very simple onwe correction ị chọrọ inye m if you can summon the courage to send me that message direct maintain your peace now na ife meru during that time na Nnewi people know this person Nneku to be one of the right hand person of Senator Patrick Ifeanyuba. Webo ife Ifeanyuba emeboholie. Ifeanyuba bi na Ezinifute included thank you Doris. Ifeanyuba bi ge moto. Ifeanyuba enye ge ego. Ifeanyuba dam gi ife niile bịa to different occasions ọ na-eme bịa grace eri occasion Ah, in as much as na in fact ọ kpọrọ na ndị mmadụ je introduce onye ifeanyị ụba ifeanyị ụba nye ndị ahụ ọrụ nye ndị ahụ ego ndị ahụ bịa kelee ihe for doing that for them so ọ nọ na one of the closest ally to senator ifeanyị ụba now nye na senator ifeanyị ụba nwelu only one misunderstanding only one misunderstanding or pụọ from that camp and he started writing against the senator ọ na-ede na facebook mụ na ya dụ na mma ruo one day wee sendịarịa meseji na whatsapp wee gwesị ya na mụ na-adụ against people coming out to dispute what they have confirmed before that i see it as your word against your your own. you are not really fighting anybody just like jpac jpac is not really fighting akuzayon but jpac is fighting against his own words It was all the words you said about Akko that you are fighting so hard to, to, to counter and not Akko, Because you have told us na akụ wezigbo mmadụ onye agwago anyị na sineta Ifeanyi Ubah onye nzọpụta ịgwago anyị na kọntaktị akụ oversize onye agwago anyị na onye ọwụna ganwuru sineta Ifeanyi Ubah na ịgago Chukwu ịgwago anyị na akụ nwere ego na ebironia nwere obi umeala onye agwa gị anyị na ife anyị ụba awụ agada gbachiri ụzọ every single thing you are trying to paint akụbad for today you have told us na akụdo equal to the task in the days past so since you know that it will be your word against yours and not your word against akụ all those things you kwuru akụ never said it akụ apụtaghị ọgbaghị n'ọwụ na kọntaktị ya oversize akụ apụtaghị ọgbaghị ọngụ nwa bịarie close based on one doings or the other ifu na onye adụ capable then ngụnwa pụta confam orie ndị mmadụ now ngụ pụtakwaziri again na-achọkwazi ka ịgwa ndị mmadụ na ife ahụ ikwu bụrụ mbụ na ọhụzi eziokwu it is your word against your word and not your word against akụ or your word against zion if i'm making sense so that is what i told that my friend ngwaba ya gwachasịa sie brother na advice m ma agwaghị pull down every single post imelu about Senator Ifeanyi and move on with your life move on with your life yes ị nwere na series of problem with ndị mmadụ Senator Ifeanyi came to your rescue why will you come now to be telling people na eh, Ifeanyi Ubah na-eclaim oh, na ọwụ ọkaka na ọ maka na ọ jabụbo ngụnwa wu onye jabụgolo golo bịa nyere ya aka cherizi ụbọchị ọ ya jabụ ka ndị mmadụ wee fụ na onwe ife ọ ya emenwuru onwe but for now ife ahụ onye menwuru onwe o megoro gị so why will you come now to question that contact when that contact has been used to help you in the past ifere now kedu ife that my friend dị mere he blocked me immediately he did not even reply that message or block almost but ife ọzọ m ọcham white say oluwa daalụ that is the that was the end of the career till today That was the end of the career. Till today, you cannot bite the finger that fed you. You have the right to be angry. But when you are angry, do not overstep your boundary. Yes, you have the right to be angry, but do not in any way, at the mm, a, a period of your anger, try to, to bite that finger that has given you water. Yes. And that is them Eh, na ọga ya na-enye ya ego na o nwere ife ị na-emeri ya o nweghị ife ị na-emeri ya onye ọzọ ahịa emenwuri ya even free of charge go and beat it anywhere you are not the only blogger writing about Akuzayon some of them Akuzayon has not even mentioned their name not to talk of even sitting one on one with them yet there are so many bloggers who Aku doesn't even know one on one, who Evangelist Ebukobi or Zion don't even know one on one, yet they are doing it. So that that na ifil unu ya emere ọgaranya kpọ nnukwu mmadụ thousands of other people na-emerie ya yes thousands of other people na-emere onwe ya esere na kọntaktị ya over size ọ mmadụ niile ya akpọ na phone o respond immediately but you called him and he responded it shows a lot it shows a lot so what could be more ife ahụ akụmerughị uwe ife ọ na-eme mmadụ mechaa ewole efi wee jee ihe but he did it for you He did it for you. It shows a lot. You got go? It shows a lot. So if you nagwago with him, or sham white him that that person today, what, what can even later? Can even mail later? You went around telling people that Senator Ifeanyi can never win. No, only Amelia Ojiwe win Nkeli, and then I get. You just say no walu. Ndị enemy say Ifeanyi Obuogu. Against Ifeanyi Obanwayo na onye. ife ahụ mistake ndị mmadụ na-eme and you think that na onye ahụ iji maka anụsa ifeanyị ụba ọgụ ma ife niile ifeanyị ụba megolo ụnụ you think na onye ahụ ya trust knowing fully well that na nyanwa enweghị ike imenwuduru gị ife onye amerughị ọgaranya ahụ mana ife onye amerughị na ọ fọdụrụ izi onye a ji emerughị onye ahụ wee mechara gị ife niile ahụ i wee mechaa n'ụwa akọta onye ahụ iche na onye nke onye nke a can only use you for as long as oye use muwu for that particular moment o ji wee na enjoy ife ahụ ị na-eme outside that nwanne oyo your own onye ọnwụna gal forward to go extra mile with you chọrọ ka go na ga along way ọ bụrụ onye chọrọ ka go na-eme anything temporary yes ịghọtago ịghọtago yes so kelee eziokwu na okwu asị kelee okwu asị dị n'ife ezugo na-ekwu aka ọma ya eji gbagota bịakwa ife ọ na-ekwu the only thing on gwara jpac is a natural law that is applying whether it is written in any book or not it is a natural law when you apply it and when you learn how to apply it you will, you will, you will, you will learn a lot and you will go a long way you will go a long way yes you will go a long way mmadụ bịakwute bịakwutegodo usoro nna na-akụawụ nka na-akụawụ nka isi onye ahụ nna na na ọhụkwa ife ahụ ife bịara ikwu ebe ya nyeghị efe biko ọ nọma hụ bak ọchọ fon nọmba akụ ka inye ihe even if you cannot tell akụ but can don't say anything hapụ onye ahụ ya jebere onwe people keep doing that people keep doing that and iche na na ihe arịgonwu ihe arịgonwu Never bite the finger that fed you. I did a video again yesterday night reiterating this message with that caption. Do not fight, bite a finger that fed you. I did not mention them there, but the advice is still pointing somewhere. Ọha onye gbuoro esi ibe ya ọkụ. Ọha onye gbuoro esi ibe ya ọkụ. Yes, you did not even respect Akọ by na people na-ekwu okwu. a na-akpa afọ akụ then you came out to come and address akụ so gụ na ya awụrụ n'ofu gụ na ya awụrụ n'ofu gụ na ya awụrụ na level klas gụ na ya awụrụ n'ofu simply because na gụ na ya nọkọsịrị mee one or two things zakọsịa phone iderie whatsapp respond echi niile ụba iluru ndị kwutọgorie iluru ndị ụba megoro ife anyị ma ndị uche efuru efu na nnewi ndị enweghị ife ha pasịtarụ ndị odoro ndị nnewi anya deo kọmuniti ha nọ n'anya na onwe ife ha pasịtarụ anya ahakwa esi na onwe ife ha ya pasịta but as for that particular time ifeanyị gba pikiri interest ebe ha nọ o nwere ife fa pasịtarụ they became better na society ndị mmadụ na eme ha anya by mere association ha with senator ifeanyị ụba even before he became senator yes o mere a lot of them ifeanyị ụba liberatri a lot of ndị nnewi youth na-agagheri agagheri he gave them direction no doubt onye ọbụla jere ịgbagha nke ahụ ijos hate you for nothing you may not like him for many reasons but mara na so many youth ndụ ndị ewi ndị na-akwụgharị akwụgharị obodo che na ha nara n'iyi na ụfọdụ n'ime ha mepụtara something today is because of senator patrick ifeanyụba some of them mechakwalụ gosikwa ya nọ na gotas ka ha bilongo because ihe ugbo ezi ahụ ezi ahụ ụchasịa ezi ahụ ochinyekwa na gota ebe ọ Yes, who is that? You see? so all those people ịma na na mmadụ ma erughị ife ihe emenwuru onwe gị onye ọwụla ma erughị ife ihe emenwuru onwe gị n'ụwa onweghị ife imeela akụ tata akụ nwere facebook present <laughs> ọnịnwe idea akụ nwere facebook present akụ gbaa kamera ekịta jos na-abụla abụ na moto ọ na-end that section if thousands of views ọkwa abụ okwu owu okwu saa abụ ka ọ na abụ n'onwe wute egwu sayo na ọkpọrị na moto people nọ dị ya na wọchie so akụnwe facebook presence know that ọwụrụgodu na ọ chọrọ ka ọ wụrụ ndị zion team ndị ha nwere that presence so for the fact that n'imeri ife or appreciate ye just like n'itile egwu for mmadụ a lot of these musicians ifuru na-eti egwu for mmadụ ịghọtago ụbọchị mụ na igwe ife mere mma na nke ọzọ emere nwa nsogbe anyị batara olu ọwụrụ mgbe aha mgbe ahụ ka o bido na alọrị ebe ahụ a that was 2013 eh, ebe jenụwarị 2013 mụ na Igwe Ife mere mma anyị jee na nke ọzọ enwe na ma nsogbe anyị bataluo ọwụrụ na nọ nọ na rum nye na-aṅụ drip oge mmadụ gbadatalụ agwa onye anyị agwa ya anyị gbakọta na bedrum nye agbakọta na bedrum nye dọ nọ na bed ya ọ gwa ya iwuru mmanya mmanya juru n'ala ọsọ ya iwuru mmanya ị chọrọ anyị nụrụ anyị na-akpa nkata ọ nwere ebe olu olu igwe wee jụọ ya ajụjụ wee sị ya na ọ chọrọ ka ọ gwa ya ndị niile ahụ o egwu ndị ahụ na-eme otichalụ ha egwu ahụ ndị ahụ erespọndụ ma ọgana ọzọ nwere nwa nsogbe wee gwa anyị na egwu etila eti ndị etila egwu ahụ erichigodo atụwa aja na ndị niile otigola egwu na sọsọ mmadụ na-abụ na-erespond very well since that time wo alụsị obeledu nye na Morgan Morgan Entertainment yes alụsị obeledu nye na Morgan Entertainment na alụsị obeledu n'ọlụ ha ọka na ọ ya si ayaka n'ọnọkwe ọbịa na oji ego ana na-enye ego stedi Morgan ha na-eme na ndị ahụ ndị na-emere ife na ọgwụ na ụfọdụ a appreciate mana na onwe eri ndị egwu ndị eticha alụ egwu ahụ jos nọrụ na egwu ahụ apụtahụda ọfụma gaa afịa nke ahụ wụrụ lọs ife niile awụ ife a na-eme ka mmadụ wee appreciate ya and that is why a lot of ndị be anyị ji wee na abuse gestures igwe credo did that i hope not realize go mistake he did that all these gestures is what i am against people abusing for the sake of other people can be? yes for the sake of other people can I get? can I be? in the past because na what, gbatụrụ onwe down to come to your level just to do something with you A e abuse you in inwe e spirit of entitlement if e you only deserve whatever thing inwe ifiri na akụza ya nchọ na ọ no, ejekwu no, nke ihe ụgwọ ọ na no, ya ejekwu bụ afa ha no, ọ ya ejekwu ha ụgwọ gwa ha bịanụ gbawa egwu promote ube these eh, bitters kongo ka nwee followers kongo ka nwee followers kongo followers for the sake of ife eme you do everything you can to appreciate a man who always comfort for you each time you call him yes everything is not all about money i repeat again a man who always come through for you each time you put a call across ororo out contact working for you deserve you to be appreciated 100%. You are not even supposed to play with those people. Go na a good oku. You keep your calm because na he will still respond. Kuzimezero nunde ba yifa anyị ba ka ye. anyị mụta ya. yifa be anyị mụta nde o ya enyela anyị aka. People go on closing doors and closing doors of people. including me and you. We keep doing that. So since if we can start teaching ourselves now, we will all learn. We will all learn. Ọhọ emeghaghala na miburu emushọ nwụ gbapụta. Emeghaghala na miburu emushọ nwụ gbapụta ebe niile. Yes. So today, ife anyị ụbali tuo ordinarily, o jekwuo onye ọ ma na na o nweghị ebe ife suppose na ịnakọrọ ya in any way. ọkpọmitewu close omeghu again e, e, e, to ground o wee wụrụ na ife onyere uwe uwu opportunity to insult him the next day because na ọnwụ na omeghe egwu anyị ekwe ekwenighi ịnọkata if not that na ịbata gobe bata na sitting room ye bata n'ọfịs ye nọ n'onwe meeting ọ adreesị ụnụ ụnụ mụkọrịa amụ ụnụ gwukọrịa egwu kedu ife nwere ike inye inyenwu ground to ngwanụ jee insult ọ ọjụ ụzọ kalụnụ ee jee insọltụ ọjị ụzọ kalụ ebe ọ bụ onye ọbụla ifere insọltụ oke ọkwa ndị mmadụ na-asị akụ ya afụ bebi ọkụ ngwa jee insọltụ bebi ọkụ jee insọltụ imoni ofu onye kpaliri imoni akpali ọkwa nye abara na detenshọn ebe ịma ebe ha ka esi akwanye ndị mmadụ ugwu jee wota jee insọltụ zenko zenko kọmunikeshọn jee insọltụ zenko yes jee insọltụ ha ebe ụnụ amaghị ife unu na-eme bikos onye njeghị ime ọsego akụzayọn ihe afụ e, e, bebi ọkụ ha ihe afụ imon ya ihe jee insọltụ ọha jee insọltụ ọnwa na ana ife insọltụ ọha yes jee insọltụ ọha ihe akparịzi ha jee kparịkene ha kparịkene ha ka isi akparị akụzayọn maka asị na agwọ emegho ife o ji wee wụrụ agwọ ụmụazị were eke nkụ so sometimes agwọ eme ife o ji wee wụrụ agwọ ka ụmụazị wee mara na agwọ na-ata ata ọkwara ife eji anọkọta mee datin kwanyere mmadụ ugwu respect ya na mmadụ respect dị necessary irrespect e e hụ mmadụ taa o nwekwara ebe iyi eluo na-eme respect ka people nye you that respect people will not give you that respect they cannot accord you that respect one bit so let us learn how to respect people yes nyaku respect ị supposed inye that because it is not easy yes onwe by standard ihe esi wee grade in nigeria today he is an employer of labour. o nwere so many people know today at his mercy yes it is not a joke so those people ịmarụkwa etu ahụ isi ya appreciate bebi ọkụ ịmarụkwa etu ahụ isi ya apritechi kele afọ onye nke a vintage interiors a ịmarụkwa etu ahụ isi ya apreciate imoni ha sikwa etu a appreciate akụ zion apreciate ebonyi sọnụ na-asị ee eh, na akụ ahụ na na ịbịa na ebonyi steeti be ha na nke a na nka appreciate godie na nke ọ na-eme eme yes appreciate godie na nke ọ na-eme eme eze kwesịrị prince ngụnwanwu a man for yourself kiri a man gị ọwụ man onye ka ịwụ be a man for yourself man gị ọwụ man onye ka ịwụ ụdị ụnụ sef ndị ji ile alacha kọmpaụndụ mmadụ ụdị ụnụ ndị ji ile asasịrị pasị mmadụ be a man yourself ebe akpọna afọ amata ya sị makapụta ebe akpọna afọ amata ya sị makapụta and yet you are a man for yourself you are a man for yourself mana ebe akpọna afọ amata ya sị makapụta ịbịa defend ya asịgodo ụlọ ọnyụrụ nsị ịmakapụta ịbịa defend there. yeah so be a man for yourself ah where are you applying that that particular expression ikuru now where are you applying it yeah where are you applying it what is what doing well what doing at all is what doing well So even if I can praise somebody, let me praise somebody who is worth praising. Yes, let me praise somebody who is worth praising. Will turn this principle of life, address and advise J back. It doesn't pass that way. Okari Hetwa, in a mezu respect, can anything do different for me I'm cool. If you are waiting for me to come and start uh, uh, uh, condemning Akozion for condemn him for what? Tell me. Condemn him for what exactly? Condemn him for what? I have stated to you now the reasons why JPAC need to be, to be advised. Okay, tell me one reason why I should advise ACO in this particular issue. Tell me one reason why I should advise ACO. Yes. Tell me one. Kamaro one. You cannot say anything. but you just want us to be talking to akụ Ebuka Obi let us everything any win ga-akpọrọ afa ha etu aka unu si wee kpogide afọ Ebuka Obi burigide na Facebook bugido ya allegation niile unu bolie ijele nọrọ na Facebook na anya ọgbụ n'ọnụ ka ijele kwuchala okwu maka Ebuka Obi some people na Facebook a he ebe a ka m wee marụ na that bitterness and hatred nọ na another level ebe a ka m nọ wee marụ na this thing na graduate go to another level ka ijelekwuchala okwu maka Ebuka Obi some people akondem emuhoye ebe a ka m nọ wee malụ na bitterness ya nọ on another level even those people pụtara bịa na-akọva ijele up ka voice note e, e, e, Ebonyi son likiri I was expecting some people to say okay on this one na ma support or this one some people put up na-akụ ndị nkwa ebuka obi ụna agwa emeta mma ụna we emeta mma o meghị pụọ na-esi go and pull down that wall the wall of my property the wall to the property i bought not somebody's wall ụnụ mapụta ịbịa condemn ya mana ụnụ nụrụ mgbe mmadụ na-ekwu na ọya ebo ya aligeshọn na ọ dakpuru mmadụ onye a ji iwepụ nwa nwa ahụ nwụọ ana park ma maka weda na egwuregwu now for how long anyị chọrọ ka anyị kọwala ụnụ na ife ahụ o kwuru wu a prophetic declaration ka o mere ụnụ achọghị ịma ife ụnụ mawụ na the words itself the wrong now weda na na mma ebo ya aligeshọn na ọ dakpuru mmadụ eji iwepụ nwa onye ahụ nwa ahụ nwụọ na JPAC ma weda na egwuregwu why can't you condemn that word itself si n'ọdụ njọ ebe aka nsi wee si ụnụ I can never join you people because na ọ na-adọrọ factual in your criticism I can never when you people criticize Zion and Ebugo ah, Ako Zion I see people who are talking out of bitterness and hatred so there is nothing good that can ever come out from you people as far as eh, Ebugo Bino. ego ke ndị mmadụ na-ego ndị mmadụ nke omena I made a video about how churches na-ekretiri ndị mmadụ employment and how Zion ministry will bring massive development in Ngopala. Ejike went and ran a different program saying, yes, church creates employment, but building a factory is better. You see, that is when you know that you cannot even criticize without church creates employ employment, but building factory is better. So, if you build a factory, since he has created his own employment through church, why can't you build a factory so that two of them can go pari passu? Why others are building factories, churches will also be creating employment if you do it like that ọ kpara onye eji ọ kpara anyị eji ọ kpara onye eji ọ kpara anyị eji since you have accepted that these two things are good things these two things you confirm to us that they are good things na church na create employment no doubt but na factory na create more employment is better yeah? it's more like saying uh, Toyota Spider is good, but Land Cruiser is better. So meaning, if I cannot buy Toyota Land Cruiser, I can at least buy a Toyota Camry. Either ways, two of them are not bad. <laughs> Either ways, two of them are not bad. But because the man who is driving that Toyota Camry is not your choice of man. You can hide your expression in different ways. But I want watakwalo. I want You want to come and start arguing with a man who has created thousands of jobs to people when you have not even created even three jobs to people or two jobs. Inwelode even a cook na na Nigeria even a cleaner afịapụ obeghị nwere aka wuru mma sụọ ya nwere onye ị na-akwụ ụgwọ n'ụwa ka o mere ya netan yes onwe ha any person employ directly who are you to sit in the midst of employers of labor ndị gọọmenti ejighị egwu egwu ndị gọọmenti na-agụ as a powerful citizens because na ha nọ almost na the same league with the, with the, with the, with the government. If not that, now their power are all backed by by by by, by, by Nahemo constitutional power. Yeah. I am asking. Ọrụ na gọọmenti nọ n'etu a wụta ebugo obi ha na-ekwu okwu kelee ebe ngụnwa bata in between these two people. Yes, these are people and na stakeholders. They are stakeholders. o nwere ụdị meeting ya awụ for example ashi ime constitutional conference na Nigeria kịta church leaders ya ne traditional rulers ya ne government officials ya ne youth representative na ndị otu ya ne kelee ebe ngọnwa ya esi wee squeeze in in all this nowhere so these are stakeholders as far as the development of this country is concerned each and every one of them has played critical roles recognized by government in this country yes in this country so if you say that building a church is better it, it, it, it gives employment for example every single project anyị arụ na nga ọkpala mmadụ ka anyị ego cementi mmadụ ka anyị ego rod mmadụ ka anyị ego aja mmadụ ka anyị ego blọk mmadụ ya bịagwu mmiri ndị moto ya da ebudata laborers ya akwụ ụgwọ ka anyị akwụ ụgwọ roofing sheet niile wụ ndị mmadụ ka anyị egwe laborers niile ya alụ ụlọ ebe ahụ more than hundreds of laborers ya enweta ego that period are you say are you still telling me that na ịghọta bụ language ya na-asụ is that what you are telling me so sometimes i feel that na unu amara ife unu na-eme since you have decided to be a coward that you don want to hold your government responsible. Then, let us do it ourselves. Yes, since you have decided to be a coward that you cannot hold your government accountable, let us do it ourselves. Osini make noise you know making a Facebook because that noise is becoming too much. The fact is that the, fact to even be concerned is that no one na sound reasonable n'okwu a na-ekwu onye ahụ na afịa na onye ahụ amaghị ife ọ eme That is even the worst part of it all. Yes. If not, Afrom Ife, onye n'ebe a eji nọkọta pụta si na ọ bịara advice m. When you know what to do, ịpụtara ebe ịpụtara ebe eh, eh, ka mmadụ ga-atụ kịta ịpụtara ebe eh, kelee onye nwere obere ahụ ije ụwa ịpụtara ebe ije ụwa fesiri John Cena the wrestler ịpụta ebe iju ụwa fesiri John Cena iju ụwa na-amago John Cena ọgụ kedu the right na iyi eme asa onye furu iju ụwa n'anya ọ ịchọba ka ikpebere ya na John Cena udo ma ọ ka ikpebere ya na Shawn Michael ma ọ Batista udo ife ihe emewu ịkpọrọ iju ụwa ịma na aya etiru ahụ because na ifuru iju ụwa n'anya because na ịchọghọ ka iju ụwa nwee ka ọbara ju ya ahụ ịkpọrọ iju ụwa ịkpọrọ ije ụwa pụọ na nkọ je na-adụ ije ụwa ọdụ ihe eje na-adụ ihe akpọrọ ha na-abụ especially ebe ị makwụzi na ije ụwa chọrọ ihe okwu ihe akpọ e, oke mba ị na-adụzi ị ị na na ha ọdụ collectively dia na ụdị na nọọ ije ụwa pụtara John Cena tirie ka ọ pụta dara anịma Batista tirie eh? you go to the lesser person kpọpụgotie na nkọ ka ọ ka ọ bara ghara iju ya ahụ a na egbu ọgụ onye a na etiwu ka anyị ada apụpụ na-apụ onye a na-apụ ka a ghara itiri ya ahụ <laughs> ije pay attention to onye na etiwu ịma na ịchọ ka ọgụ ahụ bie ịma na ịchọ ka ọgụ ahụ bie andị onye kpatara eji etiri ndị mmadụ ahụ bikos ije kịta ị na-ada onye nke na-eti mmadụ ife dị mma ihe na-ada ka ọ na-etigbu onye ahụ mana ije na-apụpụ onye a na-eti ife apụpụ ịma na ọ na-ablọk bụ onye ahụ ọkwa ya dazi ala ndị n'isi mụrụ ife taa mụrụ ife taa there is nothing pride and ego in calling J Park where J Park nwanne ọgụ anyị na-eje ịnụ ya anụ nwunye pụọ pụọ n'ọgụ ị na-anụ na ya that is what I did moso ebe mma na ọnya nwa na-achọ okwu yes ebe mma na ọnya nwa na-achọ okwu 100% tag ya na akụọma tv here tag ọnụ tag ya na akụọma tv here ụzụ amaghị akpụ according to that ifrem ya na-ele egbu anya n'ọdụ mụtanụ ka esi agwa mmadụ eziokwu na facebook a ọ ya dey save a lot of problem look at ijere today when we don pity him unu asị na anyị na-ama ọkụ ya unu asị na anyị na-ama ọkụ ya what if we have avoided what has happened today what if you people had cautioned him when he was constituting nuisance because to me even if you want to criticize Evangelist Ebukobi. Must it be in that manner? It mustn't be in that manner. What I saw was somebody constituting nuisance and dancing a dance of shame in public. Now, people feel una half they left him to continue in that ignorance. That was ignorance. But on her entertainment, if on me na atụ Now, rather than only ya General caution here. Unubido gather against people who are reacting to what he is doing. It's a new Westbom man. You should always concentrate on the generating part. Yes. Ọbụrụ na ọkụ na-agba n'unu ijegodo kopu ọkụ ekopụ ebe ọkụ ahụ abata wee menyewe ọkụ na-agba n'unu yes ọ na mmiri kụwa na bathroom na-agbafụsị ijekotucha ebe mmiri ahụ si wee nwee kọntrol kpọchie dat mmiri fest iwee bịazie kọntrol wee nke dị n'ime unu etu ahụ ka esi eme ife mana ife ọsọkwa ogo nọ n'ime unu na-echi ya mmiri na-ebugasị for as long as na ịkpọchibụghị taapụ ahụ you are wasting time what i am saying in the essence is that ha jekwuru ndị chinedu frank ya welcome ha jekwuru ndị zion jekwu ebuka obi evangelist ebuka obi jekwu akụ zion jee na-achọ ka ha bịa on how those people are receiving what ijele was giving out rather than going to the source which is ijele to go and close that tap that is generating that reaction they did it intentionally Why they did it was that they are enjoying what Ijele was giving out. So they didn't even want anybody to stop what Ijele was giving out. It is very simple. That has always been their agenda and their plan. They can never do anything to stop JPAC from talking. But they will want to block Zion Ministry, Ebukobi or Akuzion or anybody from reacting. That has always been their tricks. Now, what I did was to tell JPAC that this is the tricks they are using. emebughị m cut kọtọ JPAC more than aka ọma emebughị m vidio kọtọ JPAC more than aka ọma TV so aka ọma TV latest love for JPAC is because na JPAC is speak na the same language nyanwa na-asụ but coming to advise me who is not speaking the same language you know na so i see it as ignorance yes you knew na ọ mgbe jee paakị dụ ọ na-adụ ka ikwuri ka ị sụrụ ụfọdụ language ị sụrụ he will come after you immediately and you will reply you know but today o shigata na back na your your camp now you want us to close our mouth so that he will perish ka ụnụ mụọ ya mụ ọ bụrụ na onwe ife ma eji paakị echi lekịta ọ na-apụtakwa mụwakwa ya amụ etunu si amụ ijele amụ unu echetakwala anyị na ndị igbo alaiki ijele unu echetakwala anyị na onweghị mgbe unu ji wee laiki jee paakị yes unu echetara jee paakị a lot of things o melu in the past yes so onye achọghị mụrụ akwụkwọ na facebook a ọkwọ ngụ uwe onye ọdụlụ if you want to learn you learn if you don't want to learn continue swimming continue swimming na-amaghị ama ka isuke na-ekweta n'otena ka isu na-ekweta n'otena na akụọma tv kpọniri kpọnikwara ife na-aba mbadụ n'ime nzugbo kọma tv kpọniri ife na-aba mbadụ n'ime nzugbo ewu ego meseji unu niile I can't see anything enweghị factory enweghị manufacturing ife ndị ọcha na-alụ factory ndị ọcha na-alụ factory bata nnewi ka ịma factory onye dọ na nnewi go and build a factory in your community and employ the people in your community bata nnewi ka ịfụ factory onye dọ na nnewi jee na so many communities ebuka ọnụ nkwọ seahorse energy bụrụkwa nke seahorse lubrication plant bụrụ ya na local gọọmenti ya yes ekwusigo bune ọkwa ekwusigo ka ihi ala bune dị ya ị nọ na fesbuk na-aba mba ndị ahụ ndị jichakwa ego ha lụọ unu ụka ịghọtago ọkwa onye yes thank you Chuma obi ọdịigwe echeta m mgbe ọ na-abịa na Facebook bịa na akụrụ ijele aka na ijele karịrị egwu ndị Zion mmanụ ife ha ya eme ijele ha ji eme ijele ha na-atụzi egwu na ijele karịrị egwu na ijele dụ powerful today ọpụta gị ịbịa nye advice onye arụrụ ana unu chere mma niile ya coward ka unu nọ unu chere mma niile ya coward like you people i decide to stand out yes i decide to stand out <laughs> ana m akwụsị ike n'ofu ebe even before i join facebook that is why onye ọwụna mma m ịjụọ ife ya gwaghị na-ezugo aha wee kwe ekwewo na ịchọkwa na gị na-ezugo ya ebido n'ụtụtụ megide argument chi ejie onye ọwụna mma m ya agwa gị so iji wee gosi gị that it did not start na Facebook yes nne echaghị ife unless you prove otherwise to me ee eh, ana m akwụsị ike na a course and that is why na onye nkwụ na-azụ both in anywhere so ya wụ onye onye na-enyere aka financially nkwụrụ onye ahụ azụ ee eh, ego m nwere ike ịgwụ ana m agba mbibi wee na-eme ife ahụ ma ya wụrụ na m na-afụ that satisfaction and joy ya n'ime onye ahụ yes that is me it did not start na facebook shena obido na facebook obido na facebook ịghọtago bịa na nnewi from here to here ifo factory from here to here ife factory ịmakwu mgbe john white ha ee eh? eh, kele afa ya eh, kele nke dojia edison m break pad ha god brothers ha jugo ha n'olu ịmakwu mgbe fatrị ndị kwụsịrị ịrụ ọrụ na Nnewi ịmakwu mgbe eh, kele afọ ya sento ha ịmakwu mgbe fatrị ndị kwụsịrị ịrụ ọrụ na Nnewi ịmakwu mgbe fatrị ndị ka i wee mmalụ mgbe industrialization bido na Nnewi iche na ọta ịchọ ka m kpọgharịa ahụ na fatrị one aha arụzi ọrụ na Nnewi today iwe fụ ndị aka na-alụ mọl aka na-alụ mọl everyday ka a na-alụ factory na Nnewi everyday ka a na-alụ factory na Nnewi go and develop your town and stop making noise on Facebook go and develop your town ọsịsọ and stop making noise on Facebook ọmụkeshọ ka m jee lụọrụ ndị be ụnụ factory ti ọrụ mfụ a na ebe ahụ egoro nya lụọ good but you what is your responsibility as a as a as a as a as onye obodo a when you already know this when you already know this eh? yes otc uru indọstrị jdn na-arụ ọrụ baa chikasim village more than 3000 people na-eji ọrụ na chikasin village everyday na ana ma ndị na-eje night shift ma ndị na-eje morning shift yes ije ebe ahụ enwechara ife niile nwee ma recycling plant yes akụatụ ebutere na ezigbota nwa eh? jee na innocent eh? Innocent nwechara nwee ma block and the plastic industry n'Enugu ị nọrọ na-akọ akụkọ ịmụrụ na ị na-akọ akụkọ <laughs> ịmụrụ na akụkọ ka ị na-akọ eh? na-eso mbọdị dịkwa ka ike god ha ike god emepego jori jori eh? mepe jori jori bune na aka bụ eze emube ha eh? ọ na-alụ ọrụ ịnọrọ ebe a na-akọ stori ee m gọpụrụ ọsọ lụọ ma factory ebe a na-alụ pampas daipas na nnewi employa ndị mmadụ ndị mmadụ na-alụ ọrụ ebe a ị nọrọ na-achagharị anya ị nọrọ na-enwu anya ka gụnụ bịa na nnewi ịbịa na nnewi ka ịfụ kọntu nnewi ị na-anụ nnewi anụ na ntị visit nnewi home of industries e, e, e, kedụ afa ya kutis kebụl ahụ nwụrụ ụbọchị a number one cable of, in Africa. May his soul rest in peace. The owner of Converge Hotel. Kutis cable, number one cable in Africa. bia ka mkpoje ya ebe a na-alụ Kutis na Nnewi. Ilu oke iwere anya kpara akụ. Yes. bia ka mkpoje na Ibeto Petrochemical Industry. Akpoje ngo na Choice FM. Ọ ka wofu onye enwe. Kpoje na Ibeto Ibeto Ibeto Hotel ya dugasị na Nnewi. Ofu onye enweye. Odo Holdings. Ofu onye enweye. Ibeto Community Bank. microfinance bank ofu onye nwe ọdụ na nnewi anyị o wee nwee ife ndị onwe gasịrị ebe ndị ọzọ kom ka m gosigasị ya ka ịfụnanya ọ bụla ile it is not by talking or by making noise yes it is not by talking or by making noise ofu onye emegidekwu onye ife wụrụ aka ya single handedly ruo the first stadium ya na south east onwebụ steeti gọọmenti rụrụ dị stadiọm senata Ifeanyi Uba lụrụ ịchọ gbagha anyị frontat echi niile stadiọm ahụ ọlụrụ international standard ọnwụ na ọhụrụ na during the time of Wiro Obiano ọ na Anambra steeti gọọmenti achọ na Nigerian gọọmenti emekige dia ife na ha ya da frustrate effort ndị be anyị kedu ife kpata na that stadium na Anambra steeti gọọmenti cannot pay attention to that stadium nye a eh, necessary support ha enye na Ifeanyi FC Anambra State enwe a football club of its own now a football club pụtara to make a difference ndị Anambra State gọọmenti ụnụ hapụ ya eh, ka ofu onye na finansi ya eh. echi niile mmadụ pụta ọjọọ m where is Ifeanyi Uba stadium where is Ifeanyi FC kelu gwa m ego one that club generated Ifeanyi tell me ego one that club generated Ifeanyi if not injecting injecting ka ọ na-eme but government eh, frustrate rie eh, na frustrate effort ya eh, niile ya o nwee bọọlụ agbalụ mgbe ahụ na anambra steeti ebulie buje ya na another place yes ebulie buje na another place why not a na-agba ya na rojeni a na-agba ya na ifeanyị stadium a na-agba ya na rojeni a na-agba ya na ifeanyị stadium anyị eme ihe but whether na emerie ọ na omeghe the fast still remains na stadium karịrị stadium dị na Nnewi owned by onye Nnewi so factory a and industries unu na-ekwu if not for anything ndị niile ahụ lụrụ factory lụrụ churches na Nnewi ha nchara na-enwe factory na Nnewi jee na Louis Kata Industries jee na kata Louis Kata Industries iru ebe a ka ịfụ kata food kata water kata this one kata nke kata motorcycle ruo ebe a iru ebe anya bịa ka mkpoje na factory mata. ọmata ọmata holdings bịa ka m na factory ọmata ilu na factory ọmata ime onye ọmatawo ime onye ọmatawo bịa ka m na factory ọmata ilu ebe a ka iwole anya ka ịkpala akụ hustle nọsịn wo wo kọmpin nwee ka o si wee dọ na Nnewi yes even kos charis ịma na kọmpin ya nwee ka o si wee dọ kos charis ka bunatalụ kos charis wọta na Nnewi buje kos charis rice na side ịgbara ya m come and make a difference i'm not trying to tell you that na ndị obodo ndị ọzọ nọ outside na onwere ife ha mere for themselves but ndị nna adres ma ndị nna adres and i have decided to use Nnewi as a case study because na mụ onye Nnewi we know people like Johel Pharmaceuticals na ndị otu those people ejisin ha those people they are also making difference in their own ways obi obi kubana ha bringing night life to to to to to to Anambra ife na-eme n'efe ọ na-eme n'abalị ee seaman seaman na nnobi seaman rice and so many things seaman ete na ọ batara mepee the first 24 hours operating free station n'ọka ya ina ị na-adrive ụgwọ na n'ime ebe a igoro ife pụọ these are people who are progressive and passionate progressive and passionate ngụnwa anọlụ ị na-akọ akụkọ what of nwanne sumudu nwanne uke ee eh? what of nwanne nwoke onye nke nwe crackers biskit kon iche na anyị nwere mmadụ iche na anyị nweghị mmadụ mepee your own company look at denka do you know how many people na feed off denka service today do you know how many clearing agents do you know how many people na-eri nri today because of Dennis Okafor, Chief Dennis Okafor, Denka service. Do you know how many people? Nda ọkpọrọ ebe na site n'uha go ha sukere ha na kpaa nkata before ha bido factories ha or before ha bido that business yes Denka nwee shipping company nwee people both outside and Nigeria ma ndị nọ na bonded terminal ma ndị nọ foreign affairs na control their shipping outside ha nwere ife niile ahụ yes before tony ezenna mepee orange Ross, ejike moment of truth na ndị otu unu go na your nọ na sitting room mee meeting before obido why do you think that we need to do a meeting before you start building factory or before you building start building hospital n'anya adam n'anya adam eh? n'anya adam ka mpata eze ha lụrụ toronto hospital ọnịcha n'anya adam toronto hospital ọnịcha n'anya adam ka the late igwe lụrụ toronto hospital ọnịcha ụmụ ya wee continue in that legacy today mgbe nwa m anya hospital bi obodo oyiwo hospital one ka elu golu yes at least na this guy nọ dubai summer best autos osoghị ọ na-enye mkpọtụ na facebook in as much as na nyanwawa onye omenala proper nyanwawa onye omenala proper we saw it by ọzọ title and a lot of ụmụ ife tradition ọ na-eme but some abes autos came back bịa n'ụmụ be ha ọnwa n'ụmụ obom bịa n'ụmụ be ha law hospital nwere standard without making noise on Facebook without making noise on Facebook enwere time ụnụ taa without making noise on Facebook he came back law hospital men are making impact they are making differences na ala Igbo ndị ndị ndị noise makers anọ na Facebook na-emeki noise If you cannot help people, why can't you face your front? We understand that you are helpless. You can't do anything. We understand, but don't come and make yourself obvious. Kaifo. Don't come and show yourself. We already know that there is nothing you can do. Good enough. Do you want me to keep mentioning progressive sons of Ndi Igbo go to development n'ala Igbo maybe factories employ ndị mmadụ mepee chains of business jee na nkwụ nnewi jee na ọtọpas jee na alaba international jee na lagos island iruo na all this market mkpọrọ ifu ụmụazị igbo be anyị na-eje na china bunata kontena biime ndị mmadụ afịa kredit onye na-ele ọ na-akwụ ya ụgwọ ịbịa na vileji ya ọ lụọ duplex setụrụ ụmụnne ị ya ama ife oke na holand na-ebi ya afịa ọ na-ele kredit either it is still a shame of employing and building people one ka imegolu iji wee feel one nọ in the league to come and address Igbos one ka imegolu na-akpuo wọsọ na-akpuo mechie Facebook page ya onwe ife ime ya ada ekwu go in and sleep go in and sleep kedu ife na-akwado m ife an average importer nọ na nkwọ nnewu ya nwere not less than 10 people wuo nye ka ha ji azụ odogwuta ndị ọ na-ebi afịa 5 million ndị ọ na-ebi afịa 10 million ndị ọ na-ebi afịa 3 million isi na level ahụ gafee gbagotara ndị gbagotara ifu ndị a na-ebi afịa 15 million ifu ndị a na-ebi afịa 70 ifu ndị a na-ebi afịa 15 isi na level ahụ gaa ifu ndị a na-ebi kọntena sef ha lecha ha na return ego ọ gaa na return otu ndị china a na-ebunata afịa biznes esi na china a na-aga chere egwuregwu ka a na-egwu ihe iche nọ na ihe je ka a na-esi ihe bata bịa taa isi ka ịfụ ebe a na-eme ife enwere eh, e between Balogun and the Autopass entire village enwere nothing less than 5,000 shops of Igbos na-eme business ụfọdụ shop nwere ndị nọ 2 or 3 n'ime na ha amụ na ha nọ 2 or 3 330 Highlander ha and FJ Cruiser ha pak n'ilo ha arụchakwa n'ụlọ na village ha nwa ana na Lagos ebe a na-alụ nke Lagos gụ na ha ahụ umeti eh, ma ndị na-agba ọsọ afịa sef emechi afia n'ụtọ pasụ bai moto ịgba ikpe isi na-ana all those things wu oh, chains of empowerment in these guys ndị by create chagoro onwe ha without government effort ahụ ndọcha government be ndọcha ahụ n'ụlọ debere ha so ka ife mata ya si eji akpọ ndị be ndị rileli ka ife mata ya si eji akpọ ndị Igbo and Africa the worst set of people God created kere ife oyeji akpọ ha ya tell me why oyeji akpọ ha ya very hard working people nọ na gọọmenti anyị fail anyị gọọmenti anyị abandon anyị complete ndebe anyị were ata ha so ọ bụrụ na ị maghị ife iyi ekwu mechie ọnụ na kpuo gbanyụọ kamera ahụ ọsịsọ na kpuo gbanyụọ kamera ahụ ọsịsọ ị na-akpuo n'ime everyday church nke a church employment nke a build factories filling stations niile ịfụrụ nọ na south east che ọhụ mmadụ mee kenet mmadụ akọ kenet azịa ịma mmadụ one today ee eh, wuo ọgaranya today because of kenet mmadụ akọ ken azịa ịma mmadụ one ịma mmadụ ọgaranya today because of ken mmadụ akọ kenet azịa kotek chike emenike ịma mmadụ one today wụ ọgaranya bikos of Kotek Chika Emenike ngụnwa mmadụ one bagoro ọgaranya tụrụ you mmadụ one bagoro ọgaranya tụrụ you weda na ịkpọ ha gafe ụzọ ọnọ ngụ tụrụ ha aka sị ha jee ba na nọ ya dụrụ ha mma mmadụ one bagoro ọgaranya through you onweghị even your family nwebụ ebe efiru your impact mana onye pụta na Facebook ọ na-aba mba onye ọ na-agbataziri nnọọ ka anya onye pụtara na-akọ ile onye ọhụrụ na-agba onye ọhụrụ na-agba ka ka ka bredi e, e, e, rezọ na ịgbachakwa nne m ochie bata hie isi ka ife ife na-eme ọ bụrụ na ife iruru na ego ịlụ faktrị jee lụọ faktrị na ego niile si na faktrị ya apụta ngwa ya aderie ọha na ya aderie the only happiness anyị enwewo na ihe create employment another set of people enwe hope from that particular Ifeyelolo. But uh, factory ahụ make a profit of 600 million in, in one day. na Ongunwe. Yes. Yes. Shattered aluminium ha. Eh? Shattered aluminium ha na ndị otu ha. Ha ncha niile. Eh? Even the time of eh, eh, mgbe a na-ekwu ha na ọkaka ojodo. Ha tụra soap, tụra crimp. net mobile all those things this this men emepe good things tikọnye ndị mmadụ dia. yes look at Nnedo Okonkwa ndị nọ Nturu steeti ha ncha niile agbaratawa na east adụm opportunity lodge na hotel by Nnedo na Ojoto ama m how many people na-alụ ebe a and amam m services n'ebe a and how our people ma ọnwụ nke ahụ m nọkwa ebe a onye bịakwara ilele swimming pool na ndị otu e, ma ndị na-asavisi CCTV kamera ma ndị na-enchọ na televishọn kọnekshọn niile dị na rum oke all these things ndebe anyị all kịta wụ na-eme ihe ọha ndị mmụọ come and make a difference a hospital must not be 10 story building you can build a downstairs with maternity wing with a, a, a, a um, um, hall of about uh, even thirty bed of, or forty bed yes nwee dispensary ebe a na-ele ọgwụ nwee doctor's office ọnwụ na ịshọpụ ka a na-akarị out operation ebe a that particular hospital nwa clinic or hospital eruru can be working with another hospital yes unu nwee patient aya operating on ewere ambulance burie buje na hospital ahụ eruo ebe a that doctor anọrọ na hospital ya eh, mee your operation ebushigatakwa ebe a a na eme ya eme you can do it ngụnwa ji ego ruo duplex ebe ibi you can build a a downstairs hospital o nwere one of our brother mpost hospitals ya do na orodo n'imo steeti what is the hey, get out of that hospital again ọ do n'orodo n'imo steeti those are the kind of people I chọrọ hapụta ka fa na-ekwu okwu a, a, a hospital of that standard ọ ma na ọchọ ọchọ but o that hospital bunata na orodobe nna ya those are the people we want to be talking n'ala Igbo and yet all a progressive young man dụkwa nke outside ka obi ngụnwa ị na-ekwu okwu kedu ife imegoro gwa m ofi apart from ịnọ na Facebook abaso mba na-achalenji ndị ka eme ọfụma na-achalenji ndị ka ga empati na-akụziri ndị megoro ife ị na-ekwu ka emebe ngụnwe emebo ya nwa ya since iji wee nọrọ in your life journey onweta n'otu onye gosiri ụzọ onye awụrụ ọgaranya taa ya nweta n'otu onye imerụ today onye ahụ wụrụ ọgaranya today weta na onye ahụ ọ gafere ụzọ ịkparị ya ọkpa ọ dada wee na ife tell me one person keduzi onye mere gị iji che nọ ngụ nọ in a better position to speak on behalf of Igbos That is how people like you, who cannot even raise money for people, somebody who is doing what you cannot do. Somebody who is doing what you cannot do, you know you cannot do it, and you know you will never do it. Ọnọdụ na akọtọ. Unu nwezi opportunity ime ife ọ na-eme, igosi anyị ozugbo what you can do tomorrow na eduka okporo ọra. Imagine eduzie ka okporo ọra echi niile. Eh? before imelu mmadụ ife ibute fọm bi onye ahụ onye ahụ efiruo fọm iwe mere onye ahụ ife na kpuo nu kpechisia na ọnụ na kpuo show us practically what you want us to do and we will do it no capping show us practically what we want us to do a lot of progress ịma mmadụ one ịma ndị Igbo one today ekulo si n'aka ekulo wee wụrụ ọgaranya today ịma bishọp Okonkwo ọkpụrụ isi ịma mmadụ ịma ndị Igbo ole si tụrụ ekulo wee wụrụ ọgaranya today ndị distributors and marketers of his product nationwide crying agents na-agba afọ ya direct workers onwelu na-alụ with him both domestic and ịma eh, mmadụ one ịma mmadụ one and yet Nyalu St. James Anglican Church. Logarekwa St. James Anglican Church. Lower Caros Convent. Wòlíẹ̀ nye ndọ́ọ̀ka. Every synod a yẹ manage. nya yẹ eji finance ya yẹ. These are men who are capable. These are men who has proven that they love an Igbo more than you. They have proven that they love an Igbo more than you. Yes. all these ndị ọgaranya niile fụrụ na-atụ afịa onweghị any of them enweghị a share from more than 30 people nọ under him wee wụlọ ọgaranya ma nke nọ na family o business is a chain ya weta na ịchọrọ ya ọ na ịchọghị o nwere ebe biznes ahụ ya etoruo ọ ya ada eme people ọgaranya even without you know is again yes ịma e mmadụ n'ọwa bro ọwa bro babala ọgaranya ịma e mmadụ n'ọwụ solid battery baidele na ife ji wee mara ha hụ na ha na-ele solid battery metal point e ma mmadụ n'ọwụ nya ka ha ji wee wụrụ ọgaranya today mechie ọnụ na kpuo na ijiri okwu ọ this ndị niile a ma ndị pastọ ọnụ na-ekwu ọ bụrụ na ụfọdụ n'ime ha daruo na today do you know mmadụ one eh? nwere ike iso ha wee daruo na mbụ nwa daa today mmadụ one esoghi ada mmadụ one mmadụ na ịdara o nwere ike ahịa fụ na ya hazi abịa na Facebook anyị jụwa si eze ebe gwa anyị na-ekwu ife na-emeghị ị nweghị idea a lot of ndị niile ị na-amaghị gere aja nọ ka irokotri a lot of ndị pastors niile a ma ndị anọcha ntude nọ ka irokotri ha nwa anwa daa akwa na-ebe because na nnụnụ belu ha n'elu uwe aja ngụnwa daa today who is going to miss you apart from your immediate family even some of you your immediate family will not even miss you because now ewu minus one to them make money no n'obodo you. come back and develop your house come and build that factory you want anybody to build for us if not for anything ị suppose rie mma ife dị don't my apata bịa na bịa na manufacture anyị here yes come and build it here come and build it here during the time of covid-19 amamụ mmadụ one n'ime unu nke nwuru palliative na n'ogbe ha ma ọ na family ha mmadụ one na nọ na facebook na na-agafụsi agụ abadayiwa abadayiwa abadayiwa nọrụ na-egbu oge oge ndị ọgbọ zụchara ụmụ ha nọrụ na-egbu oge oge ndị ọgbọ zụchara ụmụ ha iwe mara niile misi out ka m wee mararị ndị unu na-efe iru na afụfụ jụrụ ha isi ee wee nọ ngụ nwa n'ebe ahụ ife afụfụ jụrụ isi kedu ndị unu na-efe irudo na afụfụ juru isi ndị anọchaba ya ti n'isi na ka ị mara na ife ụfọdụ na-eti mkpu owu gọọmenti merụ ebere not that they are not working hard and making their money ịpụta na taya village a na-ego taya na awanye na moto ịpụta na building materials na kerive a na-akpọ na mkpọọka ọgụnụ ọkwa mkpọọka ebe ahụ a na-ego tais na-adọghị na moto na-ebu granit na eni n'ụlọ ị nọrọ ebe ị nọ na-achagharị anya eh, ụfọdụ ndị ọgbọghọ nọ na naijiria alụcha n'ụlọ ị makwara ha alụcha n'ụlọ bie n'ụlọ ha ebe 3 years 4 years ngụnwa na obodo oyibo ka na-achagharị anya ee eh, skin wụ na-acha pịọ maka na ịma na dọsta ahụ eku eh, ị na-eme iyiri akwa iyiri jaket ị na-aba iyi tere na snọba sheriff abịara ịkọrọ gị ebe a onye ndị mere 100 million naira ebe a nwere ike yi betru sepas sef start ya japan med buru ya na Nnewi ejere ngwọ ọ sị na Lagos ebe a makwa ndị nnukwu ogo mma anyị makwa na ha nwere ego ya wee pụta ife ihe na-arụ ọchị ka ịgbado ndadị briji nye nwa na-arụ ọchịkwa ka o jekwa ndadị briji debe ọkada ọ na-anọrọ na-achagharị anya unuche na afụfụ a na-ataba anyị awụ ụdị unu na-ekwu unu chere afụfụ a na-ataba ngwa ka ọ wụ ya emekwa na ụfọdụ ndị wuo ego ha ji azụ afịa ihe ka ha ji wepụtawa obodo oyibo ebe ahụ rụrụ onye ha ozugbo ọchaji akarat nya na ụlọ niile adụ na victory estate ahụ ndị n'obodo oyibo onwe nya na ụlọ niile adụ na huzana estate and the peace estate nya na ụlọ niile adụ na agọ festak ndị igbo nwe nya na ndị niile nwe ewu ndị n'obodo oyibo ọ ndị naijiria nwe i am asking you people Eh? nye unu niile adụ na satellite town wu ndị n'obodo oyibo onwe ana m ajụ ya eh? nọ ndị n'obodo oyibo onwe unu niile ahụ unu niile adụ na kọmuniti unu niile adụ na lake view lake view 1 lake view 2 park niile a na-akpụsịsị ma unu niile a dụ na leki ikoyi na ndị otu e. so ndị niile nwe ewu ndị n'obodo oyibo ana m ajụ na ajụjụ one n'ime ha re ka ọ wụ ndị nọ n'obodo oyibo onwe ịfụzieri nke ndị na outside nọ ụfọdụ wụ ndị na african country yes ịfụ nke ndị na outside nwe ụfọdụ awụ ndị na outside country only few self ka ị afụzi nke ndị n'obodo oyibo nwe so kiri ife na-acha akị ụnụ kiri ife na-acha akị ụnụ the only difference is that nọ na another man's house enjoying the luxury another man who provided the bed not because of your hard work you are in another man's house enjoying the luxury another man no provide repair for his family and his household you are a visitor there sooner or later you are going to live there because that place is not your house ọdụkiri ananya now ọdụkiri ananya now so stop one of all this nkanka tishin na abịa enye ndị anyị jesus christ is not our problem nwaanyị ahụ ị na-asị ya hapụ jizọs kechie 20000 na envelope nye ịnọkọta wụta 500,000 ma chisia ya ebe ụnụ wụcha kapital oyiri ego unu juru ebe niile ife adụcha n'ala ụnụ mma ụnụ adụcha n'oke ụnụ abalansị chana ụnụ esetụcha na famili ụnụ ụmụnna ụnụ niile ife adụgoro ha mma ee agbata obi gị ikwu na ibe niile ha ncha niile abalansị chago ha enwe ozi problem weruzie ya ekebezie strangers ajụjụ ife na-enye ụnụ suggestion ebe ọ wụ na yo intaya family adụgo settled ha nụrụcha na ọfụma they are comfortable now they are no more lacking anything because mgbe ijebelu obodo germany ịkpọkọje ụmụnna niile wee je kpọrọ ụmụnne niile wee jebe onwe ozi onye n'ime ndị be ego nọzi na naijiria ebe asa anyị nọrụ etu anyị si wee nọrụ and mgbe iruola ebe a isikwara ebe a pụta setụrụ ha ncha niile wetazie ife a baa na streeti ji kebe nye ndị mmadụ na na ọmalova ọwụ ịchọ ndị ya enyerughị aka ke anyị ma ndị ya enyere aka ke weta bịa kewe ha ebe ọ dụgologwu mma dụrụ famili gwu mma dụrụ ikwu na ibe gwu mma ee o ji wee wuru jizọs na chọọchị wu problem mkpa mmadụ pụta nnọọ na fesbuk o meghepụ ọnụ sị jizọs jikwa wee wu problem ọjịgwọ nke a wu problem ee ọsịghị na jizọs wu problem na kristianity wu problem how how how ka m na-ajụ iji ọya ọsịghị na ịbịa be ndị ọcha be ndị ọcha ahụ ị na-ekwu na ịbịa ọ ndị ụka lụrụ ife niile dube ndị ọcha be ndị ọcha ahụ ị na-ekwu na ịbịa gọọmenti rụchasịchara be ndị ọcha werukwa ego na-enye chọọchị sef ịpụta na saudi arabia ego ego gọọmenti saudi arabia gọọmenti nwa ha na fọndụ mọskụ niile dị na saudi arabia the same thing with dubai ọ gọọmenti na-alụ gọọmenti na finance gọọmenti na-eweta ego eji arụ ọrụ ya are you not aware ị bịa na uk na amerịka na ndị otu gọọmenti na-enye chọchis ego are you not aware here it is do it yourself so church na ya generate share ego wuru na-egivekwa back onye si gwara ụgwụ na church wụ problem how is it your problem is church your government or are you just being a coward that you cannot stand up and challenge your government use ukene half of energy iji follow church wori follow government ka anyị ma na o nwere ife ya eme Can you can you apply it today? I will end this broadcast now, but on Mgbede, I will come back again. It doesn't even have to be Mgbede. Yeah? Hapụta ụnụ bịara advice ugbo e, e, e ịbịara advice ugbo onwe gị aka ọma TV okenye arụrụ ana okenye arụrụ ana unu che na mmadụ niile ya adụ so daft etu unu si wee dụ you think that everybody must be so daft etu unu si dụ yeah? for ndị na-asị nọcha outside na-ekwu ee eh, na-ezugo na-edipo natagodu na mụnwa natago natagodu natagodu natagodu ọdụ izi mmadụ isi outside bata naijiria bilie jeruo be nna ya e nọcha pụta ọdụ izi onye ọbụla meri ewu dike ka ọwụ ngụnwa natagodu gbagodu tiketi nata gbaa tiketi natagodu ebe ka ịniga ebe a complete gbaa tiketi nata ka anyị bidogodo ebe a ụna anyị enyere onwe ụnụ aka ọ naghị enyere onwe ụnụ aka ị bịara inye m nwa wee zụga advice na akwụgwọm m ụgwọ na akwụgwọ m ụgwọ ụnụ na-agbata onye ọwụ n'anya akwụgwọ m ụgwọ ma hapụ broadcast ebe a eh? daalụnụ ka ụbọchị taa maala anyị mma